Eh, n e ba de kẹdẹ ẹ ma lẹ mẹ n ba. mi mi mi mi mi mi out out play out play eh, daddy out eh, play. chairman chairman ẹ kẹrọ olùsí olùdí. don't play don't play. I can play let's play daddy hold this daddy hold this I want play. Can I have your line up? Hey, it's a relative. Raise the distance up. Egwu ọnwa Igbo ka anyị nọ na ya. Thank you. Mba, mba, ị mara ya. You are most fast. ọ na-egwu ọnwa ka anyị nọ ebe a nọ bụ n'ama ụmụayọ na ọgbụ ivite mgberi ọ ndị ivite mgberi na-eme egbu egwu ọnwa taa anyị wee na-enwe anwụle egwu ga-agbawa egwu tiri mgba ka a na-eme nke

Robert, Robert. This is fast. Madam, this is fast. I want to enjoy there. Eh, mo wọ̀ lọ́tọ̀ òyìnbó ní fast. Antona mom. No one good Play Mageto. di dake ba, anakuwa dake ba. the one that is wearing yellow cap. Thank you.

ego nwanne Igbo ọ

go, go, go. ihe ọzọ challenge challenge challenge